Afụlụ m nne m na nna m n'anya. I love my mother and father or I love my parents. Afụlụ m nne m na nna m n'anya. I love my mother and father or I love my parents.